ọ gwara m kpọmkwem ọzọ na gịnị n'igbo gịnị igbo ekunye onyonyo ebe gịnị na-eme kedu ihe na-eme na igbo ekunye ebe a na-ekwu ihe niile gbasara ihe igbo omenala igbo dịka igbo si eke ekike ihe oriri ndị igbo akpaala okwu ịwa ọjị ịwa akwa ọtụtụ ihe ka a na-egịnị akọwapụtara gịnị na igbo ekunye dịka nke ụbọchị nke taata ihe na-elebakwa anya ọzọ bụ ihe n'olu ndị ite na igbo proverbs nke pụtara gịnị ilu ndị igbo anyị na-enwekwe mkpọpụta nke a ekwuo gịnị ihe ọ pụtara kedu ihe eji na-ekwe kedu ihe ọ pụtara maka ụfọdụ mgbe anyị na-ekwu ilu dị iche iche mana ya amaghị gịnị ihe ọ pụtara maọbụ ihe eji ya na-eme dịka nke anyị ji n'ụbọchị nke taata bụ ụka anaghị anọ n'afọ adị ire nke a bụ ụka anaghị anọ n'afọ adị ire ọzọkwa ụka anaghị anọ n'afọ adị ire ilekwa anya nke nọ n'okpuru ya bụkwa ofu ihe ka ha pụta kedu ihe ọwụ ahịrị anaghị anọ n'afọ esi esi ụfọdụ ndị ga-eji echiche ha ugbu a ghọta ebe gịnị a na-aga mgbe ụfọdụ anyị na-achọ ikwu okwu ma a gaa ọgbakọ ma ihe dị agha mana ụfọdụ mgbe anyị ga-asị onwe onye ga-ewe ihe anyị ga-ekwu ihe anyị ga-ekwu ha bụ onye gwara gị ọ ya bụ na ụka anaghị anọ n'afọ gịnị adị ire ndị itiku kwere ya ọ nọkwa n'akwụkwọ nsọ si a seed cannot bear fruit unless it is planted if it is planted it dies and bear multiple fruits ihe pụtara na ikwupụta okwu ahụ ibu n'obi ị nwere ike na-asị na okwu ahụ ga adị iri kwupụtazi okwu ọ bụrụ okwu a bụ ihe a na-achọdụ kemgbe ọ bụrụ okwu a ga-aga eji emezi obodo ọ bụrụ okwu a ga-agba ọtụtụ ndị mmadụ gịnị ume ọ bụrụ okwu aha bụ eziokwu ka a na-achọ achọ kemgbe ya bụ na ihe ọbụla ibu n'obi gị gịnị ga-ekwupụta n'asụsụ ndị ite ọzọ na-ekwu esi a word cannot make way unless spoken a word is not effective unless spoken enweghị onye ga-aba n'ime mara ihe mmadụ bụ n'obi ya ma ebe ọ bụla ị hụrụ onwe gị a na-ekwu ihe gịnị kwupụta nke gị a ga-esi ebe a nye aka ọ ga-esi ebe a baa uru maka onye ọbụla nwere onyinye pụrụ iche chukwu nyere ya ya ezoro okwu ọbụla etiri gị n'ime kwupụta ya maka gịnị ahịrị anaghị anọ n'afọ gịnị esi usi ndị igbo ma ihe nke a pụtara mana ọ na-awa onye akpọpee ya onye ọbụla etie mkpu ndị ikpuchi ime ha gbachasịa mana mgbe ọ nọ n'afọ gị na onye anụkwa kemgbe na-akpakịrị na-akpakọrịta na-eri chetakwanụ na ụka anaghị anọ n'afọ gịnị esi usi gbaa mbọ ụka anaghị anọ n'afọ adịghị ire ụka anaghị anọ gịnị n'afọ adịghị ire ikwupụta okwu aha ya nwe gịnị ya mịta mkpụrụ anyị ga-adọbiri ya enwekwa otu ọzọ ichere na mpaghara unu n'akụkụ ụlọ esi akọwa nke a imekwe gịnị ka m mara ntị m ghe oghe na igbe ekuni anyị na-anabata ihe ọbụla wozi ezitere anyị nke anyị ga-ekwu ka esi anyị si mana ebe esi eme ya mana onwe otu ọzọ esi eme ya ebe ebe mpaghara nke ị nọ ma ọ ihe chọrọ ka a gbakwa ikwe etapụ ya gị kọwara anyị ga-anabata gị ọ dozi akụ na asị unu unu mụtakwara nke a ụka anaghị anọ n'afọ adị ire